AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ibe m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa n'ezie nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na ohere nke anyị nwere ana m ekele Chineke ebe ọ dị ukwuu onye mere ka ọ dịrị anyị mfe izukọ onye mere ka anyị dị ndụ onye na-egburu anyị mkpa anyị niile onye na-alụrụ anyị agha ma nke a na-ahụ anya ma nke a na-anaghị ahụ anya onye nwe m otuto dịrị gị n'ụbọchị taa ezi enyi m ka anyị kpatụ aka n'isiokwu ahụ nke anyị tụgharịrị n'izu gara aga ọ bụrụ na anyị nwere ike icheta na anyị gere ntị nke ọma arịrọ m arịrịọ maka otu nwanne anyị nwaanyị onye nọ na nramahụ sitere na afọ mbụ nke ọ lụrụ di ugbu a bụ afọ iri na ise na ọma udo adịghị n'ezinụlọ ahụ nwoke anaghị eru ya nso inwe obi ụtọ nke onye ya na mmadụ bi n'ụlọ obi ụtọ nke abụ m nwaanyị nọ na di bụ nke funarịrị nwaanyị a arịrọ m arịrịọ sị ka enyere m aka dụọ onye dị otu a ọdụ kama ihe m ji palite isiokwu a n'ụbọchị taa bụ na naanị n'akụkụ nke nwoke ka elere ya anya n'izu gara aga ma n'izu nke a ka anyị lebatụ ya anya n'akụkụ nke onye nwaanyị a a na-ekwu okwu ya ee anaghị m enweta ihe m chọrọ n'aka di m ọ na-akpasị m agwa dịka nwunye ya na ya bi n'ụlọ n'ezie mgbe ụfọdụ ya ara m ahụ ịchọpụta ihe mere m ji lụọ onye dị otu a gị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa lee anya gị nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche agwa gị ọ dị otu ole ebe nwoke a nọ iji nwoke a kpọrọ ihe nwoke a ọ na-eme ya lọta ga-ahụ ya dịka onye ahụ nke iji maka ya hapụ nne gị na nna gị kelie sị na ị gawala iwulite ezinụlọ nke gị nwoke a ị mụrụ nwoke a mụta na ọ na-amasị ya iri ihe n'oge ị mụọna nwoke a mata ma ọ na-amasị ya ngwa ngwa ọ lọtara gị mata ihe nke pụrụ ibute ụzọ n'ime ndụ ya ma ọ bụ inye ya mmiri ya asa ahụ ma ọ bụ ịhapụ ya ya ezute ike ma ọ bụ ịchọrọ ya ihe ọ ga-eri ị mụọla nwoke a n'ụzọ dị otu a ị leela nwoke a anya ọ bụrụ na ewepụta okwu nke a na-ahazi n'ezinụlọ unu ị leela anya hụ otu nghọta dị gị na-aga ma ị na-esokwa ya ka ị bụ otu n'ime ụmụ nwaanyị ndị ahụ na-eche na di ha enweghị echiche nke zuru oke na ọ bụ naanị ha bụ ndị maara ihe n'ihi na ọtụtụ ụmụ nwaanyị anaghị ekwe na onye ọzọ maara ihe karịakwa ha nwoke chọọ itinye ọnụ n'okwu ha adabichi ọbụna na ọha ahụọna m ụmụ nwaanyị na-akpa agwa dị otu a ịmaghị na mgbe ị na-akpa agwa n'ụzọ dị otu a na ị na-eme ka di gị bụrụ onye obi ya na-agaghị eru ala gị na ya iso ịpụ apụ ma ọ bụ gị na ya ịtụgharị uche n'ụzọ ọ bụla ileba anya n'ihe nke na-akpa ezinụlọ unu ọ bụrụ na ị chere na nke a bụ amamihe mm si n'ụzọ dị otu ahụ wezụga onwe gị leba anya n'ime ndụ gị mata ihe ndị ahụ nke ị kwesịrị ịtụfu ị bụ onye ọ na-abụ akpasue gị iwe ebe niile ahịhịa amaala niile ga-egbakọta onye ukwu rịọ ịnụghị onye nta arịọ ịnụghị gị ndụmọdụ elu ịnaghị ya nwa ka nna ka nne ọ bụrụ ndị ebe anyị ha jụọ onye ahụ sị ala o jiri gị n'olu ọ bụ naanị gị bụ nwaanyị ọ bụrụ ori na ezinụlọ unu ji ihe zụọ gị gị daba n'etiti ma ọ bụ n'ezinụlọ nke ndị aka ha na-adịghị dị ka ebe isi pụta ọ bụ gị onwe gị bụ mbụ ana m ajụ gị ajụjụ a ọ bụ gị onwe gị bụ mbụ ịmaghị na ị kwesịrị iwetu onwe gị n'ala n'ebe ahụ a lụrụ gị lee anya ndị Igbo na-atụ ilu ha sị ọkpara nyere na-ezu ike n'afọ nnụnụ ị na-akpọ nne di gị ihe ị na-akpọ ụmụnne di gị ihe ọ bụrụ na di gị na-achọ ịgbakọta gị azụ ị maara ebe mmiri si n'abalị opi ụgbọọrụ onye amamihe ọ bụ ya ka m na-achọ ka mụ na gị na-atụgharị uche n'ụbọchị niile dị ka Chineke na-enyere anyị aka ka anyị na-atụgharị uche n'ụbọchị niile ihe o ji bụrụ nkwuchi okwu ma enyemaka unu bụ na ọ dị ntụziaka nke ị ga-atụziri m ga-enyere m aka iwugharị ọtụtụ ihe n'ime ndụ m meekwanụ ka ihe gbara m ferefere ọbụna n'ezinụlọ nke m ọ dịkwa ọtụtụ ihe anyị ga-amụta site n'ileba anya n'isiokwu ndị a mgbe a na-ahazi ihe ndị a n'ikuku anyị niile ọ dịghị onye na-abara ibe ya uru ị bụrụ onye oke iwe biko nwanne m nwaanyị chifuo nke ahụ ka anyị kpọọ ya na nke a bụ ihe mere na-amaghị ama ị na-ewe oke iwe mgbe ị na-amaghị na ọ pụrụ ịlalụ ezinụlọ gị na ọ pụrụ ime ka ị ghara inwe udo gbanwee n'ụbọchị taa lebara onwe gị anya ọ dị ihe ndị ụfọdụ ọ ga-eme ọ mgbe ọ na-apụ apụ ekwela ka iwe ahụ dịrị gị n'obi ya alọta jisie ike ngwa ngwa ọ kelee ya jụọ ya otu ụbọchị ahụ dị ọ dịghị nwoke ọbụla nke na-anaghị achọ ka a na-ajụ ya otu o mere igosi ya na iji ya kpọrọ ihe ọ dịghị nwoke ọ na-amasị ọ lọta ajụwa ya ndị otu njem si gaa n'ụbọchị taa ile ya anya n'ihu gasị enyi nke ahụ dịkwa otu a ike ọ dịkwa gị ahụ ọ dịkwa gị a ga-eme ya otu ole ndị ebe ọka gị njọ mwepụ mmiri ka ịsa ahụ mgbe ị na-eme nke ahụ gị nwanne m nwaanyị mụ na ya na-atụgharị uche n'ezie ọ bụ mmasị m Chineke chọrọ ka anyị na nwaanyị anyị anyị na di anyị na-ebi n'udo ya mere nwoke ọ bụla nwaanyị ya na-elekọta n'ụzọ dị otu a biko nwanne m nwoke gbalịsie ike mee ihe ị kwesịrị ime mee ka nwaanyị a ghara ị na-ele anya n'ezi mee ka nwaanyị ahụ gị ka o nwee afọ ojuju gosi nwaanyị ya na iji ya kpọrọ ihe mee ka ọ mata na ọ dị ihe iji bịa kpọrọ ya n'ezinụlọ nne na nna ya ndị enyi m ndị mụ na ha na-ezukọ n'ụbọchị taa biko ọ dị ụzọ ọ bụla m si kwuhie gbaghara kama ana m achọ ka ezinụlọ anyị dị n'udo ahụ ezinụlọ anyị enye Chineke otuto anyị gbuo ikpere n'ala kpọkuo Chineke n'ihi na anyị dị n'otu ya aza anyị ekpere anyị nke a ka m na-arịọ n'isi gị na n'isi ezinụlọ gị ya dịrị gị na mma mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke ihe abụọ ka m rịọworo gị ọ jụla m ha bụ anwa ihe abụọ ka m rịọworo gị ọ jụ nwa ihe ihe agwa ihe ihe agwa ha ka m bịawara gị ajụla mba tutu m anwụọ ihe agwa ka m gị ajụla mba tutu m ihe ihe agwa ihe ihe

agagambenye mama agenye lọlọ mọnọdọgbenye ma bụ akụ. nri ruru mere ka ọnọdụ mgbenye mọbụ ahụ enyela onye nọ ọnọdụ mgbenye mọbụ ahụ enyela ọnọdụ mgbenye mọbụ ahụ enyela onye nọ mgbekọ agọsighị onye bụ jehova onye bụ jehova ka m ghara ịgọ agọsi onye bụ jehova enyela ọnọdụ gbenye maọbụ akụ enyela ọnọdụ gbenye maọbụ akụ enyela ọnọdụ gbenye mọbọ mọbọ akụbenilọlọ ọnọdụ gbenye mọbọ akụ ma ọ bụ kewe ha ọrọ inokwu ihe niile mwezue ori wee were aha chineke mee ihe ọjọọ enyela ọnọdụ ogbenye ma ọ bụ ma ọ bụ kewe ha ọrọ ịnọkwu ihe niile mwezue ori wee were aha chineke mee ihe ọjọọ ha enyela ọnọdụ ogbenye ma ọ bụ onye ka anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m agọrọ gị ọfọ ndụ na ahụsi ike sị ka chineke mere gị ebere n'ije gị niile gị onye igbo onye na-anụ okwu onye nwe anyị soro m ka anyị gaa n'akwụkwọ nsọ gaa tụgharịa uche n'akwụkwọ okwu onye nwe anyị okwu nke na-eme ka anyị nwee ndụ ebighị ebi na mkpirimkpi isiokwu anyị ga-eleba anya na-asị mmadụ imechibido onwe ya ụzọ amara chineke mmadụ imechibido onwe ya ụzọ amara chineke ebe mbụ anyị ga-akụ n'akwụkwọ nsọ sitere n'akwụkwọ ilu isi iri abụọ na otu ahịrị nke iri na atọ ebe ahụ na-asị otu a ilu isi iri abụọ na otu ahịrị nke iri na atọ onye na-ekpuchi ntị ya n'iti mkpu nke onye na-enweghị ike ya onwe ya ga-akpọkwa mkpu ma agaghị aza ya onye na-emechi ntị ya n'iti mkpu nke onye na-enweghị ike na oge ga-eru mgbe ọ ga-eti mkpu nke ya ma dịghị onye ga-aza ya ọ bụ okwu Chineke n'ọtụtụ mgbe ndị mmadụ na-ele anya ha sị ekwuwene ọ gbasaghị m o nwere ike bụrụ onye Chineke rọpụtara ka o site n'akụkụ gị zere mmiri o nwere ike bụrụ onye Chineke rọpụtara ka ị nyere onye ahụ aka gị ilecha onye ahụ anya sị ya gawa amaghị m onye ọ bụ agara m ya ọkụ ọ naghị aga ọkụ nke ya ankụjiri ya aka mgbajiri ụkwụ chineke mere anyị ka anyị bụrụ onye enyemaka onye nche nye ụmụnne anyị ndị na-adịghị ike ngwalele anya n'akụkụ gị lee anya ebe ibi lee anya onye agbata obi gị ahụ na-adịghị ike ị nakwa enyere ya aka ị nakwa hụ ya n'ọnọdụ ọjọọ ọ nakwa bụ mmasị gị sị olee otu nkeji ma ekulie onye a dara mba onye a na-adịghị ike ị pụrụ inyere onye ahụ aka onye nwe na-agbara anyị ama na onye na-enyere mmadụ aka n'ọbụ ihe ka ọ na-ebinye chineke ọ dị ka onye na-agbazinye chineke ego onye ahụ na-enyere nwa ogbenye aka onye ahụ na-enyere onye na-adịghị ike aka na ọ na-agbazinye chineke ihe n'oge mkpa na chineke ga-enyere onye ahụ aka ịga na-azụ asụ ebe ahụ anyị gụrụ n'ahịrị nke iri na akwụkwọ ilu isi iri abụọ na otu akwụkwọ nsọ na-asị mkpụrụ obi nke onye na-emebi iwu na-achọsi ihe ọjọọ ike mmadụ ibe ya abụghị onye imere amara n'anya ya onye ọjọọ ọ naghị ahụta mmadụ ibe ya dịka onye ọ ga-emere amara ndị ọjọọ ihe ejiri mara ha bụ imechi obi ha a na arọ ha arịrịọ biko nyere m aka onye na-adịghị ike na-eti mkpu sị biko nyere m aka ha emechi obi o nwere ike bụrụ n'ụlọ ọrụ ebe ị nwere ohere inyere mmadụ aka ndị nọ n'okpuru gị inyere ha aka ha agbalite n'ọkwa gị mechie obi mechie ụzọ gị o nwere ike ịbụrụ ebe ị ga-enyere mmadụ aka wee onye ahụ n'ọrụ ma eleghị anya onye gụrụ akwụkwọ gụta akwụkwọ m nke ọma gị si ee onye abụghị nwanne m aga m etinye ya n'ọrụ ebe ị mana onye ahụ tozuru oke inweta ọrụ ahụ ị nakwa emere onye na-adịghị ike ebere ka ị na-emechi obi gị a na-arịọ gị a na-akpọ gị gị na-agba a na-akpọ gị gị na-emechi ntị gị na-emechi obi chineke sị na onye dị otu ahụ bụ onye ọjọọ ngwa soro nne m ka anyị lekwa n'akwụkwọ abụ ọma isi iri anọ na otu malite n'ahịrị nke mbụ soro m ka anyị gaa ebe ahụ gaa lekwa ihe ọzọ akwụkwọ nsọ na-ekwu banyere onye na-emechi obi ya mechibigide mmadụ ibe ya onye na-adịghị achọ nyere mmadụ ibe ya aka akwụkwọ nsọ na-asị otu a onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ onye ahụ nwere uche n'imeso onye na-enweghị ike na ụbọchị ihe ọjọọ ga-eme ka ọ ga-ewezuga onwe ya jehova ga-edebe ya mee ka ọ dị ndụ a ga-emekwa ka ihe gara ya nke ọma n'ụwa enyekwala ya n'aka ọchịchọ mkpụrụ obi nke ndị iro ya jehova ga-akwagide ya n'elu ihe o ji edina mgbe arụ na-adịghị ya ike ihe ndina ya niile ka ị e gbanweworo n'ọrịa ya ọtụtụ mgbe ndị mmadụ amaghị na ihe ọma ha mere na-echebe ndụ ha ọtụtụ mgbe ndị mmadụ amaghị na mmadụ ime ihe ọma pụrụ ime ka onye ahụ gbakee n'ọrịa ọtụtụ mgbe ndị mmadụ anaghị amata na mmadụ ime ihe ọma pụrụ ime ka onye ahụ pụọ na ọghọm mgbe ụfọdụ ị nwere ike ịhụ asị ịhụ ọ bụ ngwa mgbe ebe a pụọ ka ihe dị otu a mere o nwere ike ịbụ na Chineke letara onye ahụ anya sị ee onye abụ nwa ma ọ na-enyere mmadụ ibe ya aka n'ihi nke aga m echebe ya n'ime ọnọdụ a ngwa ngwa onye ahụ pụrụ ihe mberede mee mgbe onye ahụ pụrụ ala ọma jijiji adị mgba mgbe onye ahụ pụrụ ndị egbe abịa mgba onye ahụ pụrụ asị ee onye abụ ezi mmadụ anyị anụọla akụkọ banyere ndị bịara ịgbagbu mmadụ abịarute ma ahasị a. aa onye a na-enyere mmadụ aka anyị agaghị egbu ya onye obi ọjọọ anaghị enwe nchekwa n'anya chineke onye e kwuru anaghị enwe nchekwa n'anya chineke chineke chọrọ ka anyị bụrụ ndị obi ebere n'ihi na ọ bụ otu ahụ ka obi chineke dị onye na-emere ebere ka a ga-emere ebere chee echiche banyere ndị dị nta n'etiti gị chee echiche banyere ndị kwesịrị inyere aka ọtụtụ ndị mmadụ na-eji mboro na-eji ibo na-eji mgbidi gbaa onwe ha okirikiri nke bụ na adịghị ahụ ha anya site n'ụtụtụ ruo abalị ị chọrọ onye ahụ gaa n'ụtụtụ gaa ahụ ya gị chọrọ aga n'ehihie gaa ahụ ya gị chọrọ aga n'abalị gaa ahụ ya mgbe ụfọdụ asị laa ọ nọghị ya ebe onye ahụ nọ n'ime ụlọ mgbe ụfọdụ asị laa ọ chọghị ịhụ mmadụ ugbu a o nwere ike onye ahụ na-achọghị na-abịa nọ na mkpa nke naanị gị onwe gị pụrụ inyere ya aka chineke nwere ike isite n'aka gị nyere onye ahụ aka gị mechie ụzọ gị gị baa n'ụlọ gị gbachie ụzọ sị na asị ya na gị anọghị ya ị na-emechibido onwe gị ụzọ chineke chineke ga-emechi ụzọ amara n'ebe ị nọ mgbe ị ga-achọ ya mgbe ị ga-ekpe ekpere mgbe ị ga arịa ya ị gaghị anụ olu ya n'ihi na otu a ka isi eme mmadụ ibe gị gbasaa aka gị gbasaa obi gị nyere onye na-adịghị ike aka ngwa ngwa ị na-eme otu a chineke ga-agbasara gị aka ngwa ngwa ị na-eme otu a onye nwe anyị ga-ahụ gị sị ee onye a kwesịrị ibiri ndụ gawa dee n'ihe akwasa na-agba ama ebe ahụ na onye na-enyere mmadụ ibe ya aka na ọ bụ onye ihe na-agara nke ọma na n'ụbọchị ihe ọjọọ ga-eme na jehova ga-ewezụga ya jehova ga-eme ka o wezụga onwe ya na agaghị enye onye ahụ na ọchịchọ nke ndị iro ya ndị iro gbara gburugburu o nwere ike bụrụ ndị iro na-achọ gị mgbu jehova agaghị ekwe ka ọchịchọ ndị iro gị mezue n'isi gị n'ihi na ya bụ nwa chineke onye na-enyere mmadụ ibe ya aka jehova ga-akwagide ya n'elu akwa ndina ya n'oge nrịrịa jehova ga-akpọlite ya n'oge ọghọm n'oge ihe isi ike jehova ga-eme ya ka o nwee akụ n'ihi na ọ bụ isi iyi nke na-enyere ndị ọzọ aka n'oge a na-asị na ụkọ adịla n'ihi na ọ bụ onye na-enyere mmadụ aka chineke ga-eme ka o nwee akụ n'ihi na ọ na-ebinye jehova ihe ndị na-abịakwute gị adịghị abịakwute gị n'ihi na ha na ike gwụrụ ha ndị na-abịakwute gị anaghị abịakwute gị n'ihi na ị nwere ike ịkpata akụ kama ha na-abịakwute gị n'ihi na chineke dere anya n'aka gị na ị ga-abụ ụzọ ngọzi nye ha ngwa ngwa imere ha oke ọhịa ngwa ngwa ịchụghachiri e ha azụ ngwa ngwa eze ha laa enweghị nke m ji ebe ijikwana ya ọ bụ ihe rụrụ arụ n'anya jehova akwụkwọ nsọ na-agbara anyị ama sị na esekwala mmadụ ibe gị laa echi ka ọ bịaghachi ebe ihe ahụ dịkwana n'aka gị n'oge ahụ ọtụtụ ndị mmadụ ikpe mara ha n'ụzọ dị otu a ha ga-enwe ihe ha ga-enye mmadụ ibe ha ha ga-enwe erimeri ha ga-enwe ego ha ga-enyere mmadụ ibe ha aka ha si onye ahụ na ọ laa na echi na ọ bịa chineke anyị adịghị otu a chineke anyị bụ onye obi ebere chineke anyị bụ onye ngozi chineke anyị hụrụ ụmụ ya n'anya tụọkwa anya n'aka anyị ka anyị hụ mmadụ ibe anyị n'anya gbasaa aka obi ebere gbasaa aka amara gbasaa aka ịhụnanya tụgharịa uche n'okwu ndị a ka inwe ike nata amara n'aka chineke n'ihi na onye ihe na-agara nke ọma ka onye ahụ bụ bụ onye na-anụ akwa nwa mgbenye onye na-anụ olu onye na-adịghị ka ọ dị ya onye hụrụ enyemaka sị ee ekwesịrị ka e nyere onye aka ị pụrụ ịkwụrụ mmadụ ụgwọ akwụkwọ ịpụrụ pụrụ imepere mmadụ ahịa ịpụrụ ime ka mmadụ biri n'ụlọ ịpụrụ inyere mmadụ aka n'ụzọ dị iche iche dịka nwa chineke bụ gbagharịa lee anya chọpụta ihe ị ga-eji nyere mmadụ ibe gị aka mee ya ọ bụ ihe chineke na-atụ anya n'aka gị ime otu ahụ onye nwanyị ga-agọzi gị ihe ị na-eme ga-aga nke ọma ị ga-enwekwa ndụ karịsịa onye nwe ga-eleta gị anya ebere wụkwasị gị egirigi ya tụgharịa uche ka ọ dịrị gị na mma n'ihi na ọ bụ mmasị onye nwaanyị ka ihe gara gị nke ọma n'aha jizọs onye mgbasa ozi elieze ofọmba imena n'ozi oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ma na-emepe anya ụmụ ya ka anyị wee na-ahụ mgbe ekwensu na-agwọ agwọ na ịghọgbu anyị chineke ga-anọnyere gị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo